ọ na-abụ onwe ka ife si dị asị ka eje arọ eje chụọ esebe chukwu n'ọdịwara gbogbo igbu mmadụ bụ nnukwu arụ maọbụ nke e gburu n'afọ onye marụ ọ ga-agba arụ n'ọdịwara gbogbo okenye anaghị anọ n'ụlọ ewu amụọ n'ọgbụ ahụ ekwu gị na-egbu okenye ọ gboo gbogbo ihe m na-ekwu bụ na onye mara ihe dị njọ ya emela ya ka nsogbu ghara ịdị o ihe ewe dị mma n'osi tata dị mma ọ dị wara gboo igbo ọ dị wara gboo n'osi tata dị mma ọ dị wara gboo igbo ọ dị wara gboo ala igbo ga-adị mma maka na ọ dị wara gboo Ọ dịwara gbogbo Igbo ah, dịwara gbogbo egwu ọma egwu m dịwara gbogbo ọ dịwara gbogbo egwu ọma egwu m dịwara gbogbo Chinaza Adigbo onye egwu. From the award-winning producer, Sheikh Ahmed Kurubit. Another Gbedu from NigerPickup.com.